AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwa ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lọrịns ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị kelere m chimo na chim na o meela ihe ọma n'ime ndụ gị ma n'ime ndụ m ka o doro anyị ndụ ka anyị wee hụ abalị kpetemazụ n'ime ọnwa disemba n'afọ 2022 onye nwe anyị imeela n'ihe ọma n'ihe rịba ama nke n'ime na n'ime ndụ anyị ka anyị gee abụ ọma abụ nke ndị nọmba 1 Township School Road Aba onye a gọziri agọzi ka Chineke anyị bụ Ka n'olu Achịkwa window. n'ezie onye a gọziri agọzi ka Chineke anyị bụ onye na-emere anyị ebere onye na-agbaghara anyị mmehie ezinwa Chineke ọma na-eke ntị ka anyị bịa n'ukwu nke Jizọs site na abụ ọma ama m na ọbụ abụ nke ga-enye anyị ahụike n'ezie ọ bụ ma n'okwu ọnụ sọsọ mgbe anyị na-anụ abụ dị mma abụ nke na-echekwutara anyị na Chineke bụ onye obi ebere na Chineke bụ onye a gọziri agọzi ngọzi ahụ ka o ji na anye anyị anyị nwa bụ ụmụ ya ọ na-enye anyị ahụike ọ na-eme ka anyị chee echiche ọfụma ma na-arịọ ka Chineke gọzie ndị nyere anyị abụ ọma ndị nọmba 1 Township School Road Aba ngọzi chineke ga-adịkwasịrị unu ruo mgbe ebighị ebi n'aha jizọs amen nwa chineke ọma na-ege ntị anyị ga-ege abụ nke ugbo abụọ abụ nke a ka anyị ga-eji wee kpọbata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka abụọ na ozi ọma a sị na-erute gị nso ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 3637224 maọbụ gị gee ozi ọma na www.awr.org chekụta itinye asụsụ Igbo marakwana ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com nwa chineke ọma na-eke ntị anyị ji obi ụtọ na-ekele chineke onye duru anyị site na ọnwa mbụ n'afọ rue na ọgwụgwụ afọ 2022 Thank you.

nọ ndị ọzọ ma Chineke e. ka ọ gaziere unu ndị Seventh Day Adventist District Choir Aba One School Road unu emeela na abọma nke unu nyere anyị n'ụbọchị taa ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị na-anabata onye mgbasa ozi mara na taa bụ ụbọchị ikpeazụ n'ime afọ 2022 anyị na-ekele Chineke onye nyere anyị ndụ rue n'ụbọchị taa na-asị ka otuto ọjịja mma nkwanye ùgwù dịrị aha nsọ ya ruo mgbe niile ebighị ebi amen nwanne m nwoke nwanne m nwaanyị ebiala n'ụbọchị taa ka onye nwe m gaakwa n'iru n'ịgọzi gị anyị abịala ileba anya n'akwụkwọ nsọ isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị oyiyi ekwensu oyiyi ekwensu ma anyị ga-ewere ihe ọgụgụ anyị site n'akwụkwọ onye ozi dị ka Jọn isi asatọ amaokwu nke iri anọ na anọ akwụkwọ Jọn isi asatọ amaokwu nke iri anọ na anọ ka anyị neta ike n'aka Chineke ma gaakwa n'iru onye nwe anyị ị na-adị ndụ ruo mgbe niile bi ebi ịkpọkọtawokwa ụmụ gị ọzọ na ngwụcha nke izu a onye nwe anyị biko kwue ka anyị wee nụ ka amara gị wee soo anyị ka ị were ndụ ebighị ebi leta ndị gị biko ka anyị otu a n'aha Jizọs amen oyiyi ekwensu mgbe anyị na-atụgharị uche n'akwụkwọ nsọ ụbọchị gara aga anyị mere ka mata sị na Chineke nwere oyiyi onye iroba ekwensu nwere oyiyi ma dị dịka emeworo ka ọ pụta ìhè na anyị bụ ndị ekwesịrị inwe ụgha na oyiyi Jizọs Kraịst ọ dị mkpa n'ụbọchị taa ka anyị leba anya na ngalaba nke ntụgharị uche nke a nke pụrụ ibupụtara anyị ihe bụ oyiyi nke ekwensu ka anyị leba anya ebe anyị sị na anyị ga-ewere ihe ọgụgụ anyị akwụkwọ Jọn isi asatọ amaokwu nke iri anọ na anọ anyị ga-agụ naanị nkere nke mbụ biko wepụta ohere gụchaa ya Jọn isi asatọ amaokwu nke iri anọ na anọ ọ sị unu onwe unu sitere na nna unu bụ ekwensu ọ bụkwa ihe na-agụ nna unu ka unu na-achọ ime unu onwe unu sitere na nna unu bụ ekwensu ọ bụkwa ihe na-agụ nna unu ka unu na-achọ ime gị onye mụ na ya na-atụgharị uche na oyiyi nke eji webata mmadụ n'ụwa ọ dịghị onye pụrụ ịhụ Chineke n'ihi na anyị bụ ndị emejupụtaworo n'anụ arụ a na-eme ka anyị mata taa na onye iro nwere oyiyi gịnị bụ oyiyi nke ekwensu ọ bụ ịdị ndụ n'ụdị nke onye iro ịkpa agwa n'ụzọ nke onye iro na-esi akpa agwa echiche ya okwukwu okwu ya ụzọ niile nke ọ na-esi ebi ndụ nke a bụ ihe ọ pụtara inwe oyiyi ekwensu ile anya n'ime akwụkwọ nsọ ị ga-achọpụta na ọ dị mgbe jizọs na-agwa ndị ndu okwu ma ọ bụ ndị farisii o mere ka ha mata sị na na unu onwe unu sitere na nna unu bụ ekwensu ọ bụ ihe na-agụ nna unu agụ ka unu na-achọ ime gị onye mụ na ya na-atụgharị uche ndị a na-agwa okwu a bụ ndị chere na ha bụ ụmụ Chineke ma emewo ka o doo ha anya n'ụbọchị ahụ dịka a na-eme ka o doo mụ na gị anya n'ụbọchị taa ọ bụghị ịkpọku Chineke na-egbugbere ọnụ esi abụ m nke a ọ bụghị abụ nke obiri. ya mere o ji dị mkpa ka ịghọta n'ụbọchị taa na mmadụ pụrụ ị na-achị akwụkwọ nsọ ya aga efe ofufe ụbọchị niile mmadụ pụrụ ịsị abụ m nwa Chineke mmadụ pụrụ ịsị abụ m onye ndu n'ụlọ Chineke ma emesịa achọpụta na onye ahụ n'ezie yi oyiyi nke ekwensu ọ bụrụ na ọ daba n'ikpeazụ ebee ka ị chere onye dị otu a ga-ala ebee ka ọ gaje ihe ndị anyị na-atụgharị uche n'ime ha n'ụbọchị taa bụkwanụ eziokwu nke kwesịrị ime ka anyị chere onwe anyị echiche ọ bụkwanụ naanị ugbu a bụ ohere anyị nwere iji nwee mkpebi ịgbanwe echiche nke obi anyị ịgbanwe ndụ anyị ugbu a anyị dị ndụ ka anyị kwesịrị ịtụgharị ma rịọ Chineke mgbaghara ugbu a ka anyị kwesịrị isi Chineke onye nwe anyị biko gbanwee anyị nwoghe anyị ka anyị nwee oyiyi nke jizọs ma anyị si aṅa abụ ndị enwoghara n'ọnọdụ nke kraịst ma ọ bụ anyị si aṅa abụ ndị nọ n'oyiyi nke ekwensu lee anya gị onye mụ na ya na-atụgharị uche ihe ndị na-eme ka m bụrụ oyiyi nke jizọs maọbụ oyiyi nke chineke maọbụ oyiyi nke ekwensu dị n'ime m ọ bụrụ na ana m akpa agwa dịka chineke si chọọ na-eche echiche dịka jizọs na-eche echiche na-ahụ ndị ọzọ dịka jizọs na-ahụ ha ọ pụtara na abụ m oyiyi nke chineke ma ọ bụrụ na m na-ebi ndụ n'ụzọ nke ọzọ akpọghị mmadụ ihe ibu iro anya ụfụ tigbuo zọgbuo abụ m oyiyi nke ekwensụ ụdị nke chineke na-apụta n'ime ndụ mụ na gị dịka mkpụrụ ma ọ bụ ezi àgwà, ma ụdị nke onye iro bụ nke na-apụta n'ụzọ nke ọzọ bụ nke emeghị ezi ihe enweghị ezigbo uche echera mmadụ ihe ọma ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ nsọ n'akwụkwọ ndị Galeshia isi isii amaokwu nke iri abụọ na abụọ ọ sị ma mkpụrụ nke mmụọ nsọ bụ ịhụnanya ọṅụ udo ogologo ntachi obi obiọma ịdị mma ikwesị ntụkwasị obi biko chọpụta ohere gụchaa amaokwu nke iri abụọ na atọ ebe ahụ ka ị ga-enweta ịdị nwayọọ na ihe ndị ọzọ bụ ihe ndị mejupụtara ịbụ onye a na-ahụ oyiyi nke jizọs nke kraịst nke chineke n'ime ya ọ bụrụ na a na-ahụ mkpụrụ ndị a n'ime gị n'ezie ịbụ onye yi oyiyi nke Jizọs gee ntị gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị were ohere a mee ka anyị ghọta ọdịiche dị na mkpụrụ mmụọ nsọ na onyinye nke mmụọ nsọ mmadụ pụrụ ịbụ onye ji onyinye nke ekpere mmadụ pụrụ ịbụ onye na-ebu amụma nke a bụ ihe a na-akpọ onyinye nke mmụọ nsọ ma onye ahụ enweghị mkpụrụ nke mmụọ nsọ emewo ka anyị mata mkpụrụ nke mmụọ nsọ n'ụbọchị taa na ihe ndị so ya na ọ bụ ọṅụ udo ogologo ntachi obi nke a bụ ihe gị onwe gị ga-eleruwe anya ya gụọ gị agụ inweta ụdị mkpụrụ nke a ime ka ndụ gị bụrụ nke Chineke ga-agbanwe ka ị na-aga n'iru ya ụbọchị dum asị onye nwe m lekwa m abịala m n'ụzọ dị otu a ka ị ga-esi nweta mkpụrụ nke mmụọ nsọ ma onyinye bụ nke a pụrụ inye gị mkpụrụ nke mmụọ nsọ anaghị enye ya enye ọ bụ gị onwe gị site n'ikike nke mmụọ nsọ site n'ịtụgharị uche n'ihe ndị a na itinye ha n'agwa ga-ewulite mkpụrụ nke mmụọ nsọ n'ime gị ụbọchị taa ka anyị na-achịkọ isiokwu nke izu a gị onye mụ na ya na-ezukọ onye oyiyi onye ka ị bụ a pụrụ ịhụ ezigbo mkpụrụ n'ime gị ka pụrụ ịhụ agwa ndị dị ka nke ekwensu agwa na-emerụ emerụ ị nwere ike sị na ịbụ onye nke Chineke na ihe ndị a ọ dịghị ihe ha pụtara ma n'ezie ọ pụtara ihe n'ikpeazụ ka a ga-achọpụta ma ọ pụtara ihe ma ọ bụ na ọ pụtaghị ihe ka m kwugharịa ya ihe dị mkpa n'ime mụ na gị bụ ịhụ na enweghara anyị n'oyiyi nke jizọs ka anyị wee mịa ezi mkpụrụ bie ezi ndụ keta oke na eze chineke mgbe ọ ga-abịa ọzọ ewepụ nke a ọ ga-abụ ịga n'aka nke ọzọ bụ iyi nna ndị ahụ bụ onye iroba ekwensu ime ihe ndị na-atọ ya ụtọ itinye aka n'ihe ọjọọ ibi ndụ na-eru eru biko gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ị na m okwu ndị a ka mmụọ nsọ duzie gị ụzọ nna anyị na chineke anyị onye dị nsọ na n'ụbọchị taa anyị anụwo okwu gị were okwu ndị a lụọ ọlụ n'ime anyị ka o wedịrị anyị mma n'aha jizọs ezi nwa chineke ọma na-ege ntị otu a ka ọbịbịa nke jizọs kraịst ga-adị ajụjụ nke m nwere ịjụ anyị n'ụbọchị taa n'ọgwụgwụ afọ 2022 a bụ ị na-eyi oyiyi nke Kraịst ka ọwụ nke ekwensu ma na-arịọ arịrịọ ka anyị gbalịa yie oyiyi nke Kraịst tụọ Chineke egwu ọ ga-agọzi anyị gọziekwa onye mgbasa ozi eze nlewemchi onye nyere anyị ozi ọma nke pụrụ iche nke siri n'ime akwụkwọ nsọ ozi ọma nke anyị ji na-emechi afọ 2022 arịrị ekpere anyị bụ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị ọ bụrụ na ihe ndị a masịrị gị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo ka udo na amara na ịhụnanya nke Kraịst duba anyị n'afọ ọhụụ n'agha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa wọ